AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ekele dịrị chineke anyị n'ihi ndụ na ahụike ka o nyere mụ na gị ọ ga-abụrụ na ọ dị ihe na-ezughị oke na arụ anyị jehova onye pụrụ ịkpụgharị mmadụ ga-eme ka ị dị ike amen n'ụbọchị taa anyị nwere isiokwu ke dị mkpa m chọrọ ka mụ na gị abụọ tụlee uche n'ime ya isiokwu a bụ ịmụta ịbụ oru chineke ma ọ bụ ịmụta otu esi abụ oru chineke ka anyị kpee ekpere ekele niile dịrị gị jehova n'ihi na ị pụrụ ime ihe niile ikere mmadụ na gị chọọ ka mmadụ dị ka gị ya mere gosi anyị duzie anyị mee ka anyị mara ụzọ anyị ga-esi bụrụ oru gị n'aha jizọs bụ onye nwe anyị amen ịmụta nke esi abụ oru chineke okwu ahụ a na-akpọ oru bụ onye na-enweghị onwe ya o nwere ike bụrụ onye egoro n'ọlụ nwere ike bụrụ onye akpọbatara na-abụghị na egoro ya ego kama akpọbatara ya n'ụzọ iji nyere ya aka onye ahụ abụrụ ohu na-ejere ezinụlọ ọ batara n'ime ya ozi ma ọ bụ na-ejere onye nabatara ya ozi n'ụzọ iweta onwe onye n'ala ebumnobi ya bụ ka onye ahụ nabatara ya nyere ya aka na ndụ ebumnobi onye ahụ bụkwa ka onyere onye ọ kpọbatara aka ohu agaghị anọ n'ebe aha ọ batara ịbụrụ onye enyemaka ma ọ bụ n'ebe ọ bịara ka e nyere ya aka ọ gaghị anọ n'ebe ahụ bụrụ onye ga-aka nke ga-eme enwe ohu enwe ohu enweghị onye nwe ya nke bụ na ohu abụghị onye ga-ekwu ihe ga-eme n'ebe ọ chọtara onwe ya ihe ọ bụla onye nwe ohu na-agwa ohu ka ọ ga-eme elere anya na ohu agaghị aka onye nwe ya dịka akwụkwọ Jọn isi iri na atọ amaokwu nke isii na-eme ka anyị mara n'ebe anyị ga-ewekwa n'ihe ọgụgụ n'ihi isiokwu nke mkpọrọ ịmụta otu esi abụ oru Chineke bụ n'akwụkwọ Filipaị isi abụọ amaokwu nke ise ruo na nke asatọ akwụkwọ ndị Filipaị isi abụọ malite na nke ise ruo na nke asatọ ọ sị nweenụ uche n'ime onwe unu nke dịkwa n'ime kraịst jizọs onye ọ bụ ya na ọ dịrị na ụdị nke chineke na mbụ ma ọ gụghị ya n'ihe ọ ga-ejidesi ike bụ ịra ka Chineke kama o mere onwe ya ihe efu n'ịnara ụdị nke oru e wee mee ya n'oyiyi nke mmadụ ebe a hụrụ ya ka ọ dị ka mmadụ n'oyiyi ya o wedakwara onwe ya wee bụrụ onye na-aṅa ntị rue ọnwụ bụ ọnwụ nke obe n'ebe ahụ anyị gụrụ na-ekwu na ihe bụ na ọ dị mkpa ka anyị nwee mmụọ nwee obi nke ahụ nke nọ n'ime kraịst jizọs kraịst onye nwe anyị chọrọ ka anyị dị ka jizọs onye weturu onwe ya ala rue n'ogo ka o ji ndụ ya nye ka ọnwa n'ihe anyị ana m ekwu banyere ịmụ ma ọ bụ ịmata otu esi abụ oru chineke nrubeisi jizọs kraịst duru ya rue n'ọnwụ o jighị onwe ya doo n'oge dị ka onye na chineke ha kama o weturu mmụọ ya ala ohu agaghị aka onye nwe ya dịka m kwuru na mbụ ma n'ihi ọnọdụ anyị nọ n'ụwa taa enwere ụzọ ohu abụọ nke m chọrọ ịkpọpụta site n'akwụkwọ nsọ nke mbụ nọ n'akwụkwọ ndị Rom isi isii amokwu nke iri na asaa nke si na enwere ndị ohu nke mmehie ịga na amokwu nke iri na asatọ n'akwụkwọ ndị Rom isi isii ahụ ọ na-asịkwa na enwere ndị oru nke ezi omume ụzọ abụọ nke mbụ oru nke mmehie nke abụọ oru nke ezi omume na mbụ anyị bụra ohu nke mmehie ma taa na amara onye nwe anyị na n'ike nke nnapụta nke jizọs anyị ga-abụ oru nke ezi omume amen ahụrụ ohu n'ụzọ abụọ dị mkpa nke mbụ bụ dịka onye nwanyị chineke si hụ ohu nke ọzọ bụ dịka ụwa nsi hụ ohu n'ụzọ chineke si hụ ohu bụ na ohu agaghị anọrọ ọ bụrụ onye edugara ozi onye nwe ya a na-eche ka ọ gachaa lọta kama na ntụziaka nke onye nwe anyị bụ na onye na-edunye ohu ozi ga-akwụrụ n'ihu ohu a na-eso ya n'azụ mgbe kraịst si soo m ọ nara eje a na-eso ya dịka ụwa si hụta nkọwa okwu a kpọrọ ohu bụ na nna okwu onye ohu ga-anọ n'ebe ọ nọ dunye ohu ozi ohu aga bịa gwa ya ka o si gaa ka abụghị ebumnobi onye nwe achọrọ m ime ka ị mara na chineke anyị chọrọ ka anyị gbasoo ya bụrụ ohu nke ya onwe ya ga na-edu nke bụ na anyị ga-amụta ihe n'aka chineke anyị ọ bụghị na anyị ga-eme ka o si so anyị sonụ m bụ ohu dịka akwụkwọ nsọ si kọwaa ya jenụ bụ dịka nkọwa nke ohu nke ụwa si dị iji maatụ na ohu nke chineke anyị ahụla ihe akwụkwọ filipaị na-agwa anyị na jizọs kraịst agụghị onwe ya dị ka onye dị elu ya na chineke ha kama na o wetụrụ onwe ya ala ọbụna rue n'ọnwụ ọ gbasorola nzọụkwụ nke nna ya ọbụna na ekpere ya tutu ọnwụ ya erue ọ sị ka emee uche gị ọbụ dị ka uche m si dị ohu ga-agbaso ebumnobi onye nwe ya aza ya isi iri isii na anọ amaokwu nke asatọ ahụ kwa na-akọwa na mụ na gị abụọ bụ ụrọ ahụ eji akpụ ite ana m akọwara gị na chineke jikere ịkpụgharị anyị ma ọ bụ anyị enwe mmasị akwụkwọ nsọ na-emekwa ebe a na-akọwa ihe onye na-akpụ ụzụ na-akpụ ọ na-ekwu na e nwere ụzọ ngwa ọla abụọ chineke nwere ike imegharị mmadụ n'akwụkwọ ndị rom isi iteghete amokwu nke iri abụọ na otu ọ na-ekwupụta ụzọ ihe eji eje ozi abụọ dịka anyị na-ahụta n'ụlọ onye ọkpụ ụzụ nke mbụ bụ na-enwere ihe ije ozi nke na-eweta ọṅụ nke ọzọ na-eweta obi ọjọọ dịka akwụkwọ nsọ na-eme ka anyị mana akwụkwọ timoti nke abụọ ndị enyi m ozi ihe aba gbapụtara ihe ka m na-achịkọta ya ime ka ị mara ọ bụrụ na ị chọrọ ka a kpụgharịa gị ị chọrọ ịbụrụ ohu nke chineke wetuo onwe gị ala nke abụọ ị chọrọ ịbụ ohu chineke kwee ka onye nwe anyị kpụgharịa gị ka ị na-aga na nzukọ wetuo onwe gị ala nabata okwu chineke ka onye nwe anyị kpụgharịa gị ka ị nọ n'ụwa wetuo onwe gị ala nabata okwu chineke ka chineke anyị nwegharịa gị n'ụdị ka ọ chọrọ ya dịrị gị na mma ka ị na-ekwe ka e nwegha gị n'aha jizọs bụ onye nwe anyị onye okenye o nwere imeela na ndụmọdụ nke inyere anyị nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ ma ọ bụ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363-7224, 0706 363-7224 maọbụ gị gee ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtkọm awrnigeria at yahoo dọtkọm maọbụ awrnigeria at gmail dọtkọm awrnigeria at gmail dotcom nwa chineke ọma na ntị anyị ga-anọ nwayọ mgbe ndị ọbụ abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ chineke otuto aha n'afọ ọmara gị ọgbụgba tutu isi n'akpa chineke nọnyere ndị seventh day adventist church kwaya ụmụọka ya township na-abụ ọma nke ha nyere anyị n'ụbọchị taa unu emeela ezi nwa chineke ọma na-eke ntị anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo chineke na-achọ ka anyị chọrọ ka anyị kwuo okwu ya eziokwu bụ ndụ ya bụrụ na mmadụ mee ihe chineke na-achọ ọ ga-eketa alaeze chineke ị na-eme ihe chineke na-achọ mụ onwe m na-ekwu okwu ana m eme ihe chineke na-achọ anya ọ na-eme ihe chineke na-achọ mmadụ ịkpọ nwa ya nwa chineke ọ bụ na egbugbere ọnụ ka onwe ihe ọ ga-abụ ịfụta n'ime onye ahụ ị mara n'ezie na onye a bụ nwa chineke ka anyị gaa n'akwụkwọ nsọ akwụkwọ nsọ ga-eme ka anyị mata nke a nọnyere anyị onye nwaanyị n'oge a dịka anyị na-anụ okwu gị ka mara gị gbara anyị ụba ka anyị mee ihe ị na-achọ n'aha Jizọs Kraịst onye nwaanyị amen n'akwụkwọ Matiu isi asaa ka anyị ga-ele anya ka anyị mara gịnị bụ ihe ọ ga-abụ anyị mee ọ bụrụ na anyị na-eme ihe Chineke na-achọ akwụkwọ nsọ si malite n'ahịrị nke iri abụọ Matiu isi asaa ahịrị nke iri abụọ ọsị ya mere unu ga-esite na mkpụrụ ha mazụ ha ọ bụghị onye ọbụla nke na-asị m onye nwe anyị onye nwe anyị ga-aba n'ala eze eluigwe kama ọ bụ onye na-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ ọtụtụ mmadụ ga-asị m n'ụbọchị ahụ onye nwe anyị onye nwe anyị anyị eji aha gị buo amụma anyị ejikwa aha gị chụpụ ndị mmụọ ọjọọ anyị ejikwa aha gị lụọ ọtụtụ ọlụ dị ike ma mgbe ahụ ka m ga-ekwupụtara ha sị ọ dịghị mgbe ọbụla m maara unu si n'ebe m nọ pụọ unu ndị na-alụ ọlụ na-emebi iwu anya na-anụ ya biko ka anyị gee ntị mmadụ nwere ike ịgba onye na-arụ ọrụ mana ọ na-emebi iwu ndị igbo sị na mmadụ bụ okenye na-anyụ alụ isi ihe ọ pụtara bụ na etu a nọ dịka onye ụkọchukwu nsị ezu n'ori mụnwa ga zụba ori nsị egbu na mmadụ mụnwa bụrụ ogbu mmadụ nsị akwa na iko mụnwa bụrụ onye na-akwa iko ọkwa ifugo na ọ dịghị mma ọ ya bụ ihe akwụkwọ nsọ kpọrọ onye iru abụọ jizọs kraịst n'akwụkwọ matthew isi asaa mana n'ahịrị nke iri abụọ na-eme ka anyị mata na ọ bụ site na mkpụrụ ndị nke chineke ka ị ga-eji mara ha n'akwụkwọ galatians pọl mere ka anyị mara ihe bụ mkpụrụ ndị nke chineke ọ kpọrọ ya mkpụrụ nke mmụọ nsọ ịdị nwayọọ inwere ogologo ntachi obi inwe obi umeala ịbụ onye na-ekwu eziokwu inwe ọṅụ onye udo ịhụnanya site na mkpụrụ ha ka ị ga-eji mara ha ihe Jizọs kwuru ya bụrụ na ị bụ nwa Chineke dịka ị kwuru mana ịbụghị onye na-ahụ n'anya ịbụbeghị nwa Chineke n'ezie ọ ịhụnanya ga-egosipụta n'ihe ịma atụ na ịbụ nwa Chineke ka m mekwa ka o doo anyị anya maka anyị mara na ịhụnanya ọbụla nke ga-esi na ị nwere ịhụnanya bụ ịhụnanya ị hụrụ onye iro gị ma ọ bụ onye gị na ya na-adị gị na mma ọ bịa bụ ihe gosiri na ị nwere ịhụnanya n'ihi na mgbe ị na-emere onye na-emere gị jizọs jụrụ ndị farisi ụgwọ ọlụ gịnị ka ị nwere mgbe ị na-ahụ onye na-ahụ gị n'anya n'anya ụgwọ ọlụ gịnị ka ị nwere onweghị ụgwọ ọlụ ọ bụla ị nwere ihe ga-egosi na jizọs bụ onye nzọpụta gị bụ mgbe anyị mere onye na enweghị ike kwụghachi gị ihe onye na enweghị ike kwụghachi gị ụgwọ ihe i mere ya imere ya ihe ọ ya bụ ihe gosi na ị nwere ịhụnanya ọkwanye anyị maara na jizọs kraịst na onwe ya bịara bịa nwụọ ọnwụ n'ihi anyị anyị ọ ga-anwụnwu n'ihi mmadụ onwe ihe anyị nwere ike imere jizọs ka anyị jiri kwụọ ya ụgwọ ọnwụ ọ nwụrụ n'elu obe ọ dịghị ihe ọwụ ọ nke a bụ ihe na-egosi ịhụnanya ọ ya mere akwụkwọ nsọ ji sị na jizọs na onwe ya nwụrụ n'ihi anyị mgbe ọbụla dị mgbe anyị na-abụ ndị mmehie anyị abụghị ndị ezi omume jizọs were nwụọ n'ihi anyị ọ mgbe anyị bụ ndị mmehie ka jizọs nwụrụ n'ihi anyị nke a gosiri ịhụnanya ihe bụ ịhụnanya n'ebe a bụ na anyị na-ala n'iyi jizọs were onwe ya anyị ka anyị bụrụ ndị ga-adị ndụ ọzọ ọhịa bụ ịhụnanya akwụkwọ nsọ si na ọ bụ site na mkpụrụ ha ka ị ga-eji mara ha ile anya ebe a eju onwe gị ajụjụ enwere m mkpụrụ nke nwa chineke enwere m mkpụrụ na-egosi n'ezie na mbụ nwa chineke ya gaa n'iru ya sị anyị na ọ bụghị mmadụ niile na-asị onye nwe anyị onye nwe anyị Gaa aba n'ala eze chineke ewo ọtụtụ ndị mmadụ n'ụbọchị ahụ ka ekwensu ga-asị unu abịala n'ihi gịnị na ha abụ ndị okwu ọzọ na-eme ọzọ ha kpara baịbụl n'aka nri ha nwere ọkụkọ n'aka ha gachaa chọọchị ha gaba na be ọ bụghị ndị niile na-asị nna m nna m onye nwe anyị onye nwe anyị ga-eketa alaeze chineke kama ndị na-eme ihe chineke na-achọ ị mana ọ na-adị m ịtụnanya ọtụtụ mgbe ịfụ igwe mmadụ ha na-aga n'okporo ụzọ na ha na-aga ikpere chineke ịfụ ha na-ekpoju mana emesịa gị na ha nwee mmekọrịta mgbe ahụ ị na-ajụ onye a ọ bụkwa nwa chineke n'ezie n'ihi na ọ ga-eme ihe ọ ga-abụ ile ya anya sị ya bụrụ na ọ bụ otu a ka eji ekpere chineke na ọ kaara gị mma ka ị nọrọ ebe ị nọ mana ndụmọdụ m m na-enye gị ịbụ, biko enwe ihe a na-akpọ akpakoro na-anọ na mmiri ịchọ ịbụ akpa bụrụ akpa ịchọ ịbụ koro bụrụ koro aza na akpakoro n'ihi na o kwesịghị ekwesị n'ebe nwa chineke nọ ihe ọ pụtara bụ ilu a ntụrụ n'oge a bụ ịchọọ ịbụrụ nwa chineke bụrụ nwa chineke enweghị ajọ nwa chineke enweghị ezigbo ya onye bụ nwa chineke bụ nwa chineke ọ bụghị site n'egbugbere ọnụ ihe ị na-eme ga-egosipụta onye ịbụ aghọrịzina onwe gị jizọs na ọ bụghị ndị na-asị nna m na m ga-eketa alaeze chineke ikpeazụ ya sị na ọtụtụ n'ụbọchị ahụ ga-asị na anyị ejiwere aha gị chụpụ mmụọ ọjọọ anyị ji aha gị bụ ọmụma anyị ji aha gị e, e, e, lụọ ọrụ ebube dị iche iche ịfụ a na-asụ n'ire na-eme ihe niile dị iche iche cheri babamamamama ihe niile emesịa ịfụ na ihe niile ha na-eme abụghị jizọs egburu amụma alụrụ ọrụ ebube nke a na-egosipụta anyị na ọrụ ebube na ihe ịrịba ama abụghị ya bụ ihe na-egosipụta ezigbo nwa chineke ọ bụghị ya bụ ihe na-egosipụta onye bụ onye nwere mkpụrụ nke chineke n'ime ya ụdị mkpụrụ gị na ya bụ ihe dị gị n'ime ịbụ nwa chineke onye na-eme meremere n'iru kpọmpụta n'azụ ka m mee ka anyị mara n'ezie n'ezie na anyị pụrụ ikpebi ihe anyị ga-eme mana ụbọchị ikpe na-abịa anyị agaghị ekpebi ụgwọ ọlụ anyị ga-anata ọ bụ jizọs kraịst bụ onye na-enye ụgwọ ọlụ anyị nwere ike ikpebi ihe anyị ga-eme iche na ị nwere ike ịwọrị mmadụ ị nwekwara ike ịwọrịe mmadụ niile mgbe ụfọdụ mana ị gaghị awọrị nwu mmadụ niile mgbe ọbụla ya mere ka o doo anyị anya na ihe ọbụla anyị mere n'ụwa na ụgwọ ọla ya dị na-echere anyị ọ bụghị mmadụ niile na-eti nna m nna m ga-eketa ala eze ịnọ n'ime ụlọ ụka ị na-agwọ nsị ị na-ebu iro ị na-akpagbu emegbu mmadụ emegide mmadụ na-egbu mmadụ na-akwa iko na-eme ihe ọjọọ dị iche iche fụ igwe saa n'anya leziekwa anya ka ị mara na ihe niile mmadụ na-eme n'ụwa na ụgwọọrụ ya dị na-eche anyị ka chineke nọnyere anyị ọchịchị obi m bụ na achọrọ m ka nketa alaeze n'igwe ekpere m bụkwa ka gị onwe gị bụ onye ọma na-ege m ntị ka alaeze n'igwe bụrụ oke gị n'ihi na ọ bụ site na amara onye nwe anyị ka a ga-eji zọpụta anyị ka chineke gọzie anyị ruo ebi ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị onye nwe anyị ịbụ eze ebube ịhụrụ anyị n'anya ọ dịghị ihe ọ bụla bụ nke gbara gagharị ya mara arịrịọ m na-arịọ n'isi ka ha rabụ mmadụ niile na-anụ okwu gị mgbe na mgbe ọbụla onye nwaanyị chineke biko meere ndị dị otu mara gọzie anyị gọzie m onwe mgbe onye ijikwara ngwa ọrụ n'oge a ka ọ ga-aba emesịa n'ikpeazụ chineke anyị so na na ndị gasị si n'iru m pụọ na amaghị m onye n'obo n'obo ndị na-alụ ọrụ na-emebi iwu chineke kwela mana meere anyị amara n'ikpeazụ anyị arịọ n'aha jizọs kraịst bụ anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ohere ọma ka anyị ji na-ekele nwanne anyị nwoke chinomso franklin basi onye mgbasa ozi anyị na-asị ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a na-abịa ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ọ bụrụ na ị chọrọ idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com maọbụ ọ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot com ka udo Chineke nọnyere ndị gere ege ma dakwasịkwa ndị kwupụtara n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa Ndewo